Etinyela nkeji iri nke mgbanwunye n'elu oge egwuregwu ikpeazụ a dịka Messi gbanyere goolu nke abụọ ya, nke tinyere otu bọọlụ argentina n'ọkwa kacha elu ugbu a.